AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ana m arịọ onye nwe m ka ọ nọnyere gị ana m arịọ ikike nke Chineke ka ọ na-edu gị n'ụzọ gị niile ana m arịọ onye nwe m ka o lekọta gị n'ezinụlọ gị anyị abịala n'ụbọchị taa ịga n'iru na ịtụgharị uche n'okwu nke ezinụlọ biko ka anyị na-eleba anya n'akwụkwọ onye amụma dịka Hegai isi mbụ malite na nke anọ rue na nke isii achọrọ m ime ka anyị mata n'ụbọchị taa si na nkọwa nke a nke Hegai kọwara nkọcha na ọbụbụ ọnụ ndị a ndị e mere ka ọ pụta ìhè n'akwụkwọ Hegai isi mbụ malite na amaokwu nke anọ na nke isii na otu mkpụrụ okwu nke mejupụtara ihe ndị a niile bụ ezughị ezu ọ bụrụ na ị isiokwu a nke ọma ihe ọ na-achọ iwepụtara anyị bụ na anyị dọlịcha ndọlị anyị dọlịcha site n'ụtụtụ ruo n'abalị anyị apụghị igbo mkpa anyị ọ bụ ya bụ ihe a na-ekwu okwu ya ime ihe niile ị nwere ike ime ọ pụghị igbo mkpa gị ị pụghị igbo mkpa gị n'oge dị ka nke a nye ndị Izrel mgbe Hegai bụ onye amụma n'obodo Izrel o kwere nghọta na ụmụ Izrel nwere ihe niile nke ha chọrọ iji mee ka ndụ dịrị ha mfe ka ha nweta ihe ọ bụla nke ha chọrọ ma n'ihi otu ihe ma ọ bụ nke ọzọ nke na edo ihe anya ọ dịghị mgbe o zuru ha ọ dịghị mgbe ha pụrụ igbo mkpa ha ọ dịghị mgbe ha pụrụ na nramahụ ọ dịghị mgbe ha pụrụ n'ihe isi ike ọ dịghị mgbe ha pụrụ n'ite ikikere eze chineke lekata ihe ndị a sị ngesi anya agbachi ndị a nkịtị ya ezipụ onye amụma hegai mee ka ndị a mata ihe na-eme na nke a bụ nkọcha ka m kọchawụrụ ha na ọ dị ikike nke na-alụ ọlụ n'ime ha nke na-eweta nkọcha ndị a niile nke na-eme ka mgbalị ha niile ghara ịbụ ihe agụrụ n'ihe n'ihi na ha arapụwo ụzọ m na-eme ihe dị ka o si masị ha gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-ebi ndụ n'ụzọ nke aka gị hapụ ịchọ iru Chineke ọ naghị adabacha mkpọchi iru ụfọdụ mụ na gị na-enweta ọ bụ n'ụzọ dị otu a ka ọ na-esi abịa ile anya n'obodo niile ndị a si mepere emepe ndị na-ekwesịghị inwe nramahụ bụkwa ndị na-ezute mkpọchi iru n'ụdị dị otu a ile anya gaa hụ na ọtụtụ ndị mmadụ ndị ọ ga-abụ abịasị m hmm, ọ dịghị ihe kọrọ onye a o nwere ezigbo ọrụ ọ na-eme nka na-eme nka ga-achọpụtakwa na ndị dị otu a bụ ndị ihe ọ bụla ha nwetara na-anaghị ezuru ọ pụghị izu ị ga-ekwekwa na ọ bụ ihe na-eme na gburugburu anyị na n'ime ndụ anyị niile n'otu n'otu ma ọ bụrụ na ị bịa were echiche laa azụ mgbe nna anyị ochie ha dị ndụ n'ụwa a. ga-ahụ na ụfọdụ n'ime ha adọlịrị ọkara ihe anyị na-adọlị ma na-eriju afọ ma bie ndụ ogologo ma nke ugbu a bụ oge ọ bụla hihie anyị a na-adọlị ehihie abalị ma ọ dịghị ihe a na-agụnye ha na ya ọ dịbekwana onye chọrọ iwelata anya ala ịchọpụta sị na nkọcha bụ nke a na-asị na ị na akwa aka ga-etiere ọkụkọ akị idogbuchi onwe gị n'ọlụ naanị ihe na-apụghị inye gị afọ ojuju ka ị na-ahụ abịasị a ah, onye a na-agbakwanụ mbọ gịnị kpatara ihe ji na-esiri onye a ike n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-agba mbọ ndị a niile ọ dị ihe iji onye nyere gị ikike nke a iji na-agba mbọ kpọrọ ọ dị ụfọdụ n'ime anyị na-anọ na ndọlị ewepụ na-eji ndị a ga-alịgagide ruekwa mgbe chi ọzọ ga-abụ ma ihe a na-ekwu okwu ya bụ ọ na-ezu ụfọdụ ndị iwepụta otu mkpụrụ ụbọchị n'izu chọọ iru Chineke ebe ha na-efe ofufe na-abụ nramahụ nye anyị anyị dọlịchakwa ihe ndị a ma ụbọchị ahụ anyị kwesịrị inye Chineke ma ụbọchị nke anyị kwesịrị iji gboro onwe anyị mkpa ihe ndị a niile ọ na-ezu ọ bụ ya bụ ajụjụ m na-ajụ gị n'ụbọchị taa ọ na-ezu gịnị ka anyị meberela ka o zue ndị a anyị na-akpọ ndị ji eji ọ dịla onye hụrụ kpagidere ego a leligidere nlelị a si o zuola aga ma agbalị ọzọ ọ bụ a na-akpa atụkọ a nakwa akpa atụkọ ọ bụ gịnị kpatara nke a ọ bụ na ọ naghị ezu ngwa ngwa isepụrụ aka ya danyụọ ma onye kere eluigwe n'ụwa onye doro gị ndụ onye mere ka ị nwee ike ịga ọkụ bụ onye na-asị gị n'ụbọchị taa na ịhapụrụ ụzọ m na-eme ihe n'ikike nke gị onwe gị na-anaghị echeta na ọ dị onye nyere gị ndụ ume ndụ nke ị na-eku onye mere ka ị chee echiche chepụta na ị kwesịrị ime ihe dị otu a ka ọ lụpụtara gị ezi ihe gị hapụ na-agbaso ụzọ nke gị onwe gị nna achọ ime ka mata n'ụbọchị taa ka mụ na gị na-aba na ntụgharị uche ndị a amaghị m ihe kpatara o ji bụrụ isiokwu a ka anyị na-ahazi n'ụbọchị ndị a dịka m mekwara ka ị mata rịọ amara Chineke ka ikike nke mmụọ nsọ due gị ka anyị na-atụgharị uche ndị a ị pụrụ ịghọta ya karịa mụ onwe m ruekwa mgbe anyị malitere iche onwe anyị n'iru Chineke wepụta ohere chee onwe gị n'iru Chineke ịdọlịcha ihe niile na-adọlị n'ụbọchị ọ bụrụ nkeji iri atọ bụrụ otu awa chee onwe gị n'iru Chineke si ya nna m abịala m n'ụbọchị taa nyere m aka hazie ndụ m zie m ihe ọ dị ụzọ m si mejọọ duzie m ụzọ chineke were aka ya na-apịkọta ihe ndị a niile na ndụ anyị ma ọ bụghị ya anyị apụghị inwe ozuzu ike otu a ka anyị ga na-adọlị ma anyị agaghị enwe afọ ojuju gị onye mụ na ya na-atụgharị uche ruo ole mgbe ka ọ ga-adị otu a n'ime ndụ m na n'ime ndụ gị na n'ime ndụ anyị echi na-abịa abịa ka anyị leba anya mara ihe onye amụma Malakai kwuru n'oge nke ya mgbe ọ bụ onye amụma nke a kpọliri n'obodo Izrel oge ndị a niile anyị na-atụgharị uche na ha ya gaziere gị n'obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa ezi onye ọma na-ege mara na ozi ọma na-eru gị nso site na Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa bụ nke kraịst n'ụwa niile nwa chineke ọma na-ege mara na ị nwere ike kraị na ekwentị na 070 6363 7224 0706 363-7224 marakwa na nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail at gmail nwa chineke ọma anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke na-akwado ka anyị wee nọọ n'udo anyị na mmadụ ibe anyị ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ihendememere ndị ahụ n'ụzọ gị ha ihe ndị ọ na-emere ndị ahụ ewede na-akwụkwọ nsọ ewede na-akwụkwọ nsọ ihe ihe otu ma ihe ndị ọ na-eme ndị ahụ n'ụzọ ihe atụ na

anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele ndị Seventh Day Adventist Church Choir ọvọma masa ndị nyere anyị abụ nke pụrụ iche n'ụbọchị taa unu emeela ezi onye ọma na-ege ntị mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ Grant Emenike onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche igbo onye ọma na-ege ntị n'oge awa arịọrọ ka amara onye nwe anyị jizọs kraịst na ịhụnanya nke chineke bara ụba ebighị ebi n'aha jizọs eme ihe ọmụmụ anyị na-aga ịmụ n'oge awa na-asị ụzọ esi emeri ọgwụgwa ụzọ esi emeri ọgwụgwa anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị kọrent nke mbụ isi iri malite na nke iri na abụọ ga na iri na anọ ọ na-asị otu a ya mere onye na-eche na ọ na-eguzo ya lezie anya ka ọ ghara ịda ọ dịghị ọnwụnwa ọbụla nwa nwụrụ unu ma ọ bụ nke mmadụ na-anagide ma Chineke kwesịrị ntụkwasị obi onye na-agaghị ekwe ka anwa unu karịa nke unu kpụrụ ịnagide kama n'oge ọnwụnwa ahụ ọ ga-emekwa ụzọ mgbapụ ka unu wee nwee ike ịnagide ya eme gị onye na-ege ntị n'oge awa chetakwa n'isiokwu anyị na-asị ụzọ esi emeri ọnwụnwa achọrọ m ime ka ị mara nke ọma na nzọpụta abụghị ogbugbo nye ọnwụnwa n'ime ụwa n'akụkụ aka ọzọ ọ bụ ihe na-atọ onye ire ụtọ bụ ekwesị na gị onwe gị nwa chineke bụ onye e mere ka ọ daa site n'otu ọnwụnwa ma ọ bụ ọzọ ọnwụnwa bụkwanụ ihe ha ndị gbara anyị gburugburu ndị na-abịa n'akụkụ anyị mgbe niile ọ bụ ezie na ọ bụ ihe rara ahụ ito eto nke ọma kama ọ bụ site n'ime ọnwụnwa ndị a ka anyị ga-eji too eto n'ime kraịst na eziokwu ha ndị anyị onwe anyị natara ekwere nke ọma na anyị onwe anyị chọrọ ịgụ na mmakwa nke ọma ụzọ anyị ga-esi merie ọnwụnwa n'ihi na onye ọbụla dị ndụ taa na-enwe ọnwụnwa ndị ha dị iche iche mgbe ọnwụnwa na-abịa n'ụzọ anyị anyị nwere dịka mmadụ ụzọ atọ ha ndị anyị na-eji achọ ịgbanarị ọnwụnwa ụfọdụ ndị mbụ bụ ndị na-achọ iji aka ha merie ọnwụnwa mana ọnwụnwa na-emeri ha ndị nke ọzọ bụ ndị na-achọ ịgbasi ndị ike ụzọ ha ga-esi merie ọnwụnwa site n'ikike nke mmadụ mana ọnwụnwa na-emerikwa ha ndị nke ọzọ bụ ndị na-esite n'ikike nke kraịst na-achọ imeri ọnwụnwa ndị a bụ ndị a dị ka ndị na-emeri ọnwa na mgbe ikpeazụ ajụjụ abụrụ ndị ole ka ọnwa na-anwụ azịza ya nke dị mkpụmkpụ bụ na mmadụ niile kọwaa na anwa ọnwụwa nwa jizọs kraịst nwa pita nwa agba Devid, n'ime ụzọ anyị niile dị iche iche ị nọ n'ọfịs n'ụlọ gị ị nọ n'ụlọ ọrụ gị na ụlọ gị n'ebe obibi gị n'ebe azụmahịa gị ị na-ahụtasị na na-abịa kwa ụbọchị mana achọrọ m ime ka ị mara na ọnwụnwa abụ mmehie n'ụzọ ọ bụla mana ọ bụ ihe mgbagwoju anya na ihe ize ndụ nke pụtara ìhè mgbe ọ na-abịa n'ihi na ekwesu na-agba ụja na-achọ onye ọ ga-elobi achọrọ ime ka ịma na mgbe nganga na-aga n'iru ihe na-esochi ya tụ bụ ọdịda nwanne m nwoke ihe na-akpata ọbụla ọ na-esi ebe ebee ka ọnwa na-esi abịa ọ dị ọtụtụ ihe bụ mmehie ndị gbara anyị gburugburu ndị ọnwa na-esi n'ime ha abịa echebakwala ahụ sị n'ọnwụnwa dị ukwuu karịa gị echekwala sị na ha onwe ha abụghị ihe anyị onwe anyị na-enwekọrịta ọnwụnwa bụ ihe gbara anyị gburugburu nke na-abịapụta otu na ndakasị otu onye ma ọ ga-abụ onye ọzọ achọrọ m ime ka anyị mara na ụzọ akọ ọnwụnwa na-esi abịara anyị nke mbụ bụ n'ụwa ụwa a na-ekwu okwu ya bụ ụwa ka anyị nọ n'ime ya bụ ebe ọnwụnwa na-esi abịa ọ pụrụ isi n'aka ụmụ ọ pụrụ isi n'etiti ndị kwere ekwe ọ pụrụ isi n'ime nzukọ ọ pụrụ isi n'ezinụlọ ọ pụrụ isite gburugburu ọbụna ebe ị na-alụ ọrụ ebe ọzọ nwa na-esi abịa bụ site na nke a na-akpọ ọnụ arụ ma ọ ga-abụ onwe onye mmadụ niile nwere onwe onye anyị echekwana na anyị onwe anyị bụ ndị na-enweghị ntụpọ n'ime nke a ka nwa mụrụ ọhụụ mana mgbe a mụrụ anyị achọrọ ime ka anyị mara nke ọma na anya onwe anyị nwere mmasị n'ebe mmehie nọ dịka a mụrụ anyị na ọdịdị aga ọ bụ nke a na-egosi na ọnwụnwa aghara ebere anyị dịka akwụkwọ ndị Galisia isi ise amaokwu nke iri asaa na-eme ka anyị mara nke a kpọrọ ọdịdị ochie ma ọ ga-abụ mmadụ ochie ahụ nke a bụ otu ụzọ ebe ọzọ ọnwa na-esi abịara anyị ụzọ ọzọ ọnwa na-esi abịara anyị bụ site n'aka ekwesị ọnwa na-abịara anyị site n'aka ekwesị onye bụ onye isi nke na-ebute ọnwa iruba anyị n'ime mmehie ka anyị bụrụ ndị chapụrụ site n'okwukwe n'ihi na ya onwe ya maara sị na mgbe anyị nọ na-adịghị ike na ọ ga-enwe ike ime ka anyị bụrụ ndị na-eburu n'ime mmehie oche nke ọnwụnwa ole ebe ọ na-adị oche nke ọnwụnwa nwere ọtụtụ ebe n'ime arụ anyị ebe ọ na-adị ma n'ụzọ ebe atọ pụtara ihe ebe ekwesị na-esite eme ka echiche ọjọọ nke ọnwụnwa nwee ike irute anyị arụ ka anyị bụrụ ndị gara aga. nke mbụ bụ site na mkpụrụ obi anyị okwu akpụrụ mkpụrụ obi na-agụnye echiche mmadụ ikike anyị ji eme ihe na ikike nke nhọrọ na ụzọ anyị si eme omume site na nke a ọ bụ ụzọ mbụ ekwesị na-esi anụ anyị na-etinye ọnwụnwa n'ụzọ anyị ị pụrụ inweta ọtụtụ ndị ọzọ ndị e pụrụ egosi site na nke a mana dịka mmadụ ọ bụ site na mkpụrụ obi anyị na onwe anyị ụzọ anyị si na-eche echiche ka a ga-esi nwee anyị iji nweta anyị chetakwa na ihe atụ nke banyere nwunye Lọt onye lere anya n'azụ site na ihe nke ojiji obi ya na-eche ụzọ ọzọ a na-esi enweta oche nke ọnwụnwa n'ime arụ anyị bụ site na arụ anyị nke a bụ ọ bụghị arụ dịka arụ siri dị kama ọ bụ ọdịdị ochie nke nọ n'ime mmadụ ị nwere ike n'ihe ịma atụ dịka onye na-ezu ori na mgbe gara aga ọnwụnwa nke izu ori ga na-abịakwasịkwa ya mgbe niile Dị ka a na-anwa anyị ịbụ ndị na-enweghị ike ndị agụ nke ịkwa iko na arụ ndị mmehie nke ime ihe ọjọọ dị iche iche anyị na-aba n'ime ya mgbe anyị na-amaghị ama ihe ịma atụ nke gosiri nke a ọma bụ David na Besheba na akwụkwọ Samuel nke abụọ isi iri na otu mana o nwere ụzọ ndị ga-esi merie ọnwa n'ebe mmechi m ụzọ ndị a pụtara ihe dịka ndị a nke mbụ anyị pụrụ imeri ọnwụnwa site na ịgbapụ mgbapụ anyị aghaghị ịbụ na anyị ga-agbara mmehie ọsọ dịka akwụkwọ ndị kọrent nke nke mbụ isi isi amaokwu nke iri na asatọ sị na anyị kpaara igwe iko ọsọ na akụ igwe iko niile ọsọ o kwuru okwu na ndị kọrentị nke mbụ isi iri amaokwu nke iri na anọ na anyị gbaara ikpere arụsị ọsọ na akwụkwọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke iri abụọ na abụọ si na anyị gbaara agụ ihe ọjọọ niile dị iche iche ọsọ ya ọ bụrụ na ị ghaghị imeri ọwụwa n'ihi imeri chi ị ghaghị gbara ọnwụnwa ọsọ nke ọzọ bụ na gị onwe ga-abụ onye ga-emeri ọwụwa site na imeri ụwa site n'okpukpe anyị chọrọ okwukwe nke anyị ga-eji meri ọnwụnwa nke ọzọ anyị na-aghaghị iji meri ọnwụwa bụ nke a na ọ bụrụ na anyị ga-emeri ekposi n'ime ụwa anyị aghaghị bụ ndị ga-agbasi mgbe ike anyị ga-eguzosi ike na okpukpe nke anyị kwere n'ihi na akpụkpọ nsọ si na anyị guzodo ekwesu na ọ ga-agbapụkwa n'ebe anyị nọ ebughị imeri ekwesu site n'ike nke onwe gị ebughị chụpịa n'ike nke onwe gị ị ịma ya mba site na ikike nke jizọs kraịst site n'okwu nke amaghe site n'ọbara jizọs kraịst arịọ m mgbe ị na-eji ihe ndị a na-emere ngwa ọrụ nke imeri ọnwụnwa ka onye nwanyị nyere gị aka ka inwee ike ike gbaghara na n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ezi nwa chineke ọma na-ege ntị mara na anyị nwere ike imeri mmehie chineke onye kere eluigwe n'ụwa meriri mmehie anyị nwa o kere na oyiyi ya nwere ike imeri mmehie n'ime ụwa anyị bi n'ime ya ọ bịara n'ime ụwa na ọnụkpa ahụ nke mmadụ wee merie mmehie ma na-arịọ gị onye ọma na-ege ntị na anyị kwesịrị inwe okwukwe ebe chineke nọ ọ ga-enyere anyị aka ka anyị wee merie mmehie ma mee ka ihere mee nso ka otito na nsọpụrụ bụrụ nke chineke imela onye mgbasa ozi grant emenike onye wetara anyị ọma nke pụrụ iche ozi ọma nke na-agba anyị ume na-eme ka anyị ghọta na mmehie dị n'ezie ma nwa nke chineke pụrụ imeri mmehie imeela onye mgbasa ozi arị ekpere anyị bụ ka chineke nye gị ịhụnanya ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike gọzie gị na ezinụlọ gị n'ime ụwa anyị nọ n'ime ya amen imeela onye mgbasa ozi ka anyị nwekwara otu aka kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa na-ekelekwa ndị ọbụ abụ anyị ndị nyere anyị abụ ọma nke ụbọchị taa ezinwa chineke na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka Chineke nye anyị ike ka anyị wee merie mmehie n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo